chere ka mgbe ị ga-eji ụkwụ gị gbakọ ụka kedu nwoke gbachie ya dị a ka ị ga-ewidro ọ dị nnọọ ka ihe gbasara entertainment na-adị m mma na-atọ m ụtọ ihe gbasara soshal midia nwoke si m na m ga-ahapụ ya na mama nnọzi ọnlaịn ekwe one girl nọ na chatị m were nọmba nwanne ya nwaanyị di ya si apụọ na soshal midia mana di ya nọ na soshal midia so imagine onye afa nna si elu okwu udu mmadụ anwe ike isi gị n'ọnụ ụlọ andụ ọma mmenwu ya mma nna nwụ n'ụlọ mụchaa nwa bịa bụrụ klas ticha ịma na ịma enwere nwoke ya anọ na ọ tụọ gị nga for six years enwere nwoke ga-eme m ya ịma na ada ama mgbe o ji aba ọ ga-atụ m nga ndivọs ọ ọ gawa ịghọta ihe ibechekwa na-aga aka njikwa gị na ị ga na anyị na-akọwa gị na-ege ntị enwe nwoke ị ga-anụ na ọ tụọ gị nga for six years six years ahụ karịa aga isi na nke ị nọ na-apụta gosada ama mgbe o ji aba ọzọ banye ịma ihe na-atọ ụtọ na-egbu egbu ifo nke a na-etocha eme ya E mụ na nwunye m gbaghara ya na mana nke ya wụ na ọ bụrụ na ọ chọrọ mana ana m akụ ya anya every two two years before ọ na-anọcha maternity apụta nwatakịrị na emewa anọgbu ịma ndawa gbim ọ na-emecha ha na-apụta anọgbu ịma ndawa gbim ha mmadụ ịtọ etokọ ọnụ ama mmịghọta so what if nwoke dewezie gị n'ọnọdụ ahụ ị ga-asị ya na ị ịchọghịzi dị ime ị chọghị ịmụ nwa mana na once ị mụrụ ofu ịfụ dị joy ịfụ dị happiness ịfụ dị pride of being a mother ị ga-asị ya na nwa a chọrọ nwanne ịfụ karịa ị na-ekwu okwu ya nwere ike nyezi onwe gị anara ten years ka ị abịa biodo wazie karịa na ị na-ekwu okwu ibiodo na ị na-anụbedo ike mbido karịa na ada spero mana once ị na ụdị mụọ ofu ifu na ahụ ọma gị ala otu ọ dị n'ọdụ ụzọ takwa dị wọsụ ịnyụ ha na nwa everything echenji otu isi eche eche ga-echenji bụkọs atenshọn gị ga-adị divided abịa mgba mgbe oge ebe ifuru chelụ ga-abịa nne m chelụ relationship dị iche na mgbe ị nụrụ di ọ na-aba anyị ka ọ ga-awụ nwaanyị dị ibe ọgbaraja na-awụ ihe na-awụchapụ mana ebe a na-eme ya ebe ebe a wee dị ime ịdị hapi iji obodo enye gị ụlọ mezie gị ịmụrụ nwa tọgbọ na ana enweghị na-ajụ gị maka nna nwa most of celebrity jụrụ all over the world na western world ihe nwe nne enweghị nna so m na-achịkọwara gị wụ nke be anyị nke be anyị nwata nwaanyị enweghị nwaanyị gaala gị ka ọ for me anyị nọ ọnwụ ha arụ mana ebe anyị si enwe nwata nwaanyị gaala ka ịmụ nwa n'ụlọ Eh. Come on, me water. so the possibility nyanwa nyanwa yẹn na ẹmẹ de ten na anwa wo na awo every all day. oh withdrawal withdrawal method. gịnị onye ka ị na-ewithdraw ị na-aṅụrị ka gịnị ka ị na-ewithdraw ịmakwado enwe ike ike iwidrọ nwoke nwoke akwụkwọ ebe ị na-ewidrọ ya iwu onye gburu onye nwa ga-ewidrọ ka nwoke na-ewidrọ agba na-aga m na-ajụ onye na-eji widrọ ọ mgbe ọ ga na-etinye akụ akara isi ewo ewo ewo ewo ewo ị ga-ewidro gịnị gị na-ewidro dị ha mgbe chere mgbe ị ga-eji okwu gị gbakọ ụka kedu nwoke gbachie ya dị ya ka ị ga-ewidro nna ịnụ ha na dị you take anything ekweghị ọ na-abịa gụwa ga-asị ya ị ga-asị ya na dị fesa mmiri nsọ fesa fesa mmiri nsọ ihe ga-eje ọnụ na-asị afesa gị dị mmiri bikọs dị mmiri na-enye ọ na-emezi ahụ ọ na-emezi ahụ ị na-anarụ dị mmiri ịhụ nwaanyị na-anara mmiri nsọ ahụ ị ga-ahụ ihe mgbanwere ọ na-achị ọchị gbanwere obiọma na-akpị ya mana gịnị ka na-ege widrọ ị na-agba egbe ije widrọ anyị na fon obodo ide gbanwe chọsego na mgbede tv I olude kulibwe nahwadiwe to tv eh? akomedi that they bring for us nekulu kwa bp eh? umuyibonile ngakwadebo eh? tv anepromoti music comedy of the movies